igbo ndị ọma njem ọnụ ọtụtụ ọma ehihie ọma mgbede ọma n'agbanyeghị ebe ọbụla nke iwe na-ekiri ihe onyonyo nke anyị na-eme anyị na-asị ka onye nwe anyị gọzie gị udo dịrị unu a ka bụkwa nwanne unu nwaanyị nwa ada Lady B biko ọ bụrụ na taa bụ mbụ gị nke ị na-abịakwute ihe onyonyo nke anyị na-eme anyị na-arịọta oke ka ịpịta anyị aka n'igwe ebe ihe esere mgbịrịgba ka ọ ga-abụ mgbe ọbụla anyị mere ihe onyonyo ọhụrụ ị ga-abụ onye mbụ ga-ama na ya ewetala ihe onyonyo ụmụnne anyị ndị nke kwadokwara anyị site n'ịpụta aka n'igwe anyị na-ewetara unu ezi ekele unu emeela n'ụbọchị taa na oge unu ọbụla m ga-amali n'ebe anyị kwụsịrị n'izu ụka gara aga mana m ga-ebido n'isi ka ịghọta otu esi agụ ihe a ụwa ka anyị gaa a be wí wí ye i a bẹ ṣẹ dẹ e fè gé gbí gbí gbí hi i a bẹ ṣẹ dẹ e fè. g, gb, gb, gb, ị. Eji m aka na onwe ele ihe ị nwetara n'ụbọchị taa. Biko echezokwala ebe ahụ edere maka mkpesa ọ bụ maka gị maka uche gị dị anyị oke mkpa biko onwe otu ọbụla iji chọọ ka anyị wee mee ka ihe dị mma karịa isi na-eme anyị ga-arịọtọ gị ka ị detara anya n'ebe ahụ edere maka mkpesa maka uche gị dị anyị mkpa ọ bụrụkwa na o nwere asụsụ ndị ebe unu ị chọrọ ka anyị gosi na ihe anyị na-eme na ihe nkiri a biko zitere anyị ya anyị ga-egosikwa ya ndị mmadụ ka ha wee nwee ike soro gị sụọ asụsụ gị ma tutu mgbe anyị ga-ahụ ọzọ ka onye nwe anyị gozie anyị ma chekwa anyị niile ruo mgbe ahụ udo dịrị unu ya dịkwara unu na mma bye